ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'oge dị ugbu a site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri ka ozi ọma si eru ụlọaka aka n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs mata na okwu ndị a bịara nso n'ụlọ ọrụ The Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa n'ime naijiria ka olu a siri unu nso n'ime eru n'ime ịbara nke dị na oyo steeti ka unu si anụ olu n'oge dị ugbu a na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi ntụgharị uche na ebe chineke esi ya gwa anyị okwu sị na mmụọ nsọ ya ga-abụ n'akwụkwọ onye amụma dịka daniel akwụkwọ onye amụma daniel isi nke mbụ m amalite ego n'amaokwu nke iri na asaa were na okwu nke iri abụọ na otu daniel 1:17 wee ruo na 21 daniel isi nke mbụ m amalite ego n'amaokwu nke iri na asaa wee n'amaokwu nke iri abụọ na otu osi ma ụmụ okoro anọ ndị a chineke nyere ha ọmụma ihe na uche na akwụkwọ na amamihe niile daniel ghọtakwara ọhụ na nrọ niile ma n'ọgwụgwụ ụbọchị ndị a nke eze sịrị ka emee ka ha bata onye isi ndị ọnọzi wee mee ka ha bata n'iru e, nebukadneza eze wee kpanyere ha ụka ha mee ma ahụghị n'etiti ha niile onye ọbụla ka daniel na hanania na michel na azaria ha wee guzoro n'iru eze ma okwu ọbụla nke amamihe nke nghọta nke eze chọrọ n'aka ha ọ hụrụ na ha ka ndị odeakwụkwọ ndị nsọ niile na ndị dibịa niile na ndị nọ n'ala eze ya niile mma ugbo iri daniel wee nọgide ruo arọ mbụ nke saịros bụ eze ka chineke gọzie okwu ya onye anyị ndụ n'oge dị ugbu a nyekwana anyị nghọta nke pụrụ iche nyekwana anyị ngọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ma isi akụkọ anyị ga-abụ onyinye chukwu onyinye chukwu bụ isi akụkọ anyị n'ụbọchị nke taa na ịmata onyinye nke chineke anyị mata na chineke kere ụwa niile ihe niile dị mma si n'aka chineke were abịa na mbụ mgbe chineke kere eluigwe n'ụwa n'akwụkwọ nke jenesis akwụkwọ nke mbụ mgbe chineke kechara ọrụ ya niile akwụkwọ nsọ mere ka anyị mata na o nwere otu okwu na-eso n'azụ chineke na-afụta na ọrụ aka ya dị mma okike niile mara mma okike niile bụ ihe masịrị anyị o wee sị na ihe ndị a niile dị mma n'otu aka akwa mgbe chineke na-enye onyinye ọbụla onyinye mara mma ka chineke na-enye chineke na-enye ego mara mma chineke na-enye ụmụ mara mma chineke na-enye nwunye mara mma chineke na-enyekwanye akụ na nke mara mma ma ilezie anya na ụfọdụ na-enweta onyinye si n'aka ekwensu ma onyinye nke ekwensu na-abụ weta isi bịa were isi ọ bụrụ na onye gị ihe taa osi ụzọ ọzọ wee napụghị ya wee nye ihe anya mmiri akwụkwọ nsọ wee mee ka anyị mata n'akwụkwọ ilu ọ sị na onyinye nke chineke na-abawanye ụba ọ dịghị ụtọkanye mgbakasị ahụ ma ọlị na ilu isi nke iri na amaokwu nke iri abụọ na abụọ ebe na ile anya efu na daniel na ndị ikom ndị a adọrọ ha n'agha ha bụrụkwana ndị nọ n'uru ma ha enwego ntọala n'ime ndụ ha nke sitere na mgbe ha nọ n'ala juda na ha nwere nghọta banyere chineke ha bụ chineke nke israel chi nke na nkekere ụwa niile nke pụrụ ime ihe niile nke ọ bụghị ejighị aka wee pịa ọ bụkwanye okwute ma ọ bụ ihe apịrị apị nghọta ndị a mere ka ha nwee amamihe pụrụ iche n'ebe chineke nọ mgbe a dọrọ ha n'agha e mere ka ha bụrụ ndị ga-akwụdo n'ihu eze ndị a ga-esokwanye na ejere eje ozi ọbụla dị na eze ya ewee chọọ ka enye ha ihe a na-achụ n'àjà ihe rụrụ arụ etu ha masị wee kwuo ma ha kwuru sị na ha achọghị iri ihe ndị a ha nwere mkpebi n'obi ha ọ na-adị mma mmadụ inwe mkpebi n'ihe ọ na-eme n'ụwa n'ebe ị na-azụ ahịa ebe ị na-agụ akwụkwọ kpebie mkpebi pụrụ iche n'ihi eso chineke n'ihi efe ofufe dị ka joshua mere mkpebi si na ya na ezinụlọ ya ga-eso ma fekwa chineke nke dị ndụ agaghị efekwa arịsị apịrị apị maọbụ okwute maọbụ ihe aka mere daniel na ụmụ ndị ikom ndị a ndị enyi ndị a nwere mkpebi n'obi ha wee sị na ha agaghị aṅụkwanye ma orikwanye aja ọbụla nke a chụrụ arụcha apị ya apị nke site n'ihu eze ha wee yi ọka enye ha naanị mmiri na ihe nke na-ejighị chụọ àjà mmiri na akwụkwọ nri na inye ha ndị nke ejighị chụọ àjà mgbe onye na-anọzi onye e-, ndị ozi eze kweretara dịka ha tiwekwu sọsị ha nye ha ụbọchị iri leenụ ha anya wee lekwa ndị nke na-eri ndị ahụ anya ka ha fụ ihe dị iche na ya mgbe onye na ha ụbọchị ndị a gasịrị ha mata ha pụtara na ihe dị iche dị na ndụ daniel na ndị ikom ndị a e wee hapụzi ha mgbe a ha n'ihu eze ewee mee ka ha na eze kparịta ụka eze wee fụ amamihe nke pụrụ iche eze wee fụ nghọta nke pụrụ iche eze wee fụ nkwuwa okwu n'igozi nke pụrụ iche ihe na chineke ma ihe amụọ nsọ na-ewepụta n'okwu a bụ na onye ọbụla nke ya na chineke nọ njem onye ọbụla ya na chineke nọ n'elu onye ọbụla nke nwere ntọala n'ime kraịst jizọs onye aha na-enwe nghọta pụrụ iche onye aha na-enwe onyinye amara pụrụ iche onye aha na-enwe mbuli elu nke pụrụ iche onye aha na-akwụdosi ike nke pụrụ iche ihe na-agara ya nke ọma karịsịa ndị nke na-eri ma nkwanye nkwari nke ụwa ndị nọ n'ime ụwa ha na-aṅụ mmanya na-abanye anya ha na-erikwa n'ihe ọbụla nke masịrị ha ha na-erikwa n'ihe ọbụla nke aka wetara ma nke rụrụ arụ ma nke na-arụ arụ onweghị ihe ọbụla nke ha na-atụ ha na-ewe na ha na-eri ụwa na-ewe na ha na ha bụ ndị nọ n'ime ụwa na-emetụsị masị ha mana ile anya fụ na daniel na ndị ikom ndị a na ha kwụrụ ụzọ ha ọtọ site n'ime nke jizọs kraịst n'ime nke chineke chineke wee nye ha onyinye amara nke pụrụ iche chineke wee nye ha nghọta nke pụrụ iche ọ bụ na ị e bụrụ nwa nke chineke site n'ịnabata nwa ya bụ jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ ga-enye gị amara pụrụ iche ọ ga-enye gị ihe nke pụrụ iche ọ ga-enye gị mbuli elu nke pụrụ iche onyinye si n'aka chineke abịa o sighị n'aka mmadụ abịa mmadụ chọgide ibuligo elu mmadụ chọ ibuligo elu n'ebe na-azụ ahịa ma ebe na-alụ ọrụ ma ibuligo elu karịa n'ọnọdụ ọbụla ị nọ chineke etinyeghị aka ọ dịghị abịa na mmezu ihe kwesịrị na ihe chineke na-ewepụta n'okwu anyị a n'ụbọchị nke taa bụ ka anyị soro chineke anyị tọọ ntọala n'ime kraịst n'ime jizọs chineke ga-eji aka wulie anyị elu ọ dịghị agharịpụ onye ọbụla tụkwasịrị obi na ya ọ dịghị agharịpụ onye ọbụla nwere ezi mkpebi ọ dịghị agharịpụ onye ọbụla nke na-akwụdosi ike n'ihi na o kwuru sị na ya agaghị ara ya aka ya gaghị arapụkwana gị mgbe daniel na ndị otu ya mere nke a ọ bụ na ilezi anya dịrị gawa ha abụghị ndị nke ha nwụghị n'ike ha enweghị ihe mberede nke na-adabiga ndị nke ọzọ ị ga-afụkwa anya na ha bụ ndị nke kwudosiri ike na mkpebi nke ha kpebiri wee na-eso ụzọ nke chineke ha wee bụrụ ndị nke ha maara amara ndị nke dị ike na-ewukwa ewu n'ihi na akwụkwọ nsọ mere ka amata ọsị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu ọnwụ ike egbuo ha ihe mberede nke megasịrị na mgbe nebukadneza na-achị na ọbụladị wee ruo mgbe eze sairọs chịrị onwe ihe ọbụla nke mere ndị a ọbụladị mgbe a tụnyere daniel n'ime olulu ọdụm chineke kpuchiri ọdụm ọnụ daniel na bụrụ onye nwere mmeri n'ihe ndị a niile onyinye nke chineke bụ onyinye kachasị onyinye niile onyinye nke kachasị onyinye niile bụ na o nyere anyị jizọs kraịst nwa ya n'efu ka onye ọbụla ghara ịla n'iyi kama ka onye ọbụla nabatara ya na enwe ndụ ebighị ebi ịnabatawo jizọs kraịst dị ka onye nwe gị na onye nwe gị bụ onyinye kachasị onyinye niile nabata jizọs kraịst n'ime ndụ gị ọ ga-ewepụrụ gị ọnwụ ọ ga-ewepụrụ gị ọnwụ ike ọ ga-ewepụrụ gị ihe nke na-agbakasị gị ahụ ọ ga-enye gị udo nke pụrụ iche udo nke ụwa na udo nke ebighị ebi ọ ga-enye gị mmasị na obiọma na obi dị ọcha welata isi n'ebe ọ bụla nọ n'ogide ugbu a usara ya mkpa gị kwekwane na ikpebiwo ịnabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ka anyị kpere chineke onye nwe anyị chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a ọbụladị ịnabata jizọs kraịst nwa gị onyinye nke inyere onyinye nke ukwuu onyinye nke inyere anyị n'efu mere ha ebere hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ ka ịgbanwere ha ọnọdụ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị ee amen gị onye na-ege ntị achọrọ m ikele gị n'ihi na onyinye nke ị nabatara ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị na okwu a na-erute nso n'oge dị ugbu a site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry unu chọọ mkparịta ụka ma ajụjụ ma akụkọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka mgbe unu na-atụgharị uche na-eso chineke na-achọkwanye onyinye nke pụrụ iche jidesikanye onyinye nke jizọs kraịst n'ike unu ga-afụ mgbanwe nke pụrụ iche n'ime ndụ ụnụ ka chineke gọzie okwu ndị a ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen